ndị Igbo ekene m ndị Igbo ekene m Igbo bụ Igbo ekene m abụ m Ugochukwu Ikeokwu onye mgbasa ozi asụsụ na omenala Igbo abịara m ka anyị karịa ụka ka anyị nyerịta onwe anyị ndụmọdụ maka nsogbu anyị nwere n'ala Igbo ọ bụrụ na ị bụ nwa afọ Igbo n'agbanyeghị ọkụ ọ bụla ị nọ na ya gee m ntị n'olu okwu a m na-ekwu ugbu a ana m ekwu ya dịka okenye ana m ekwu ya dịka onye ndu ana m ekwu ya dịka nwanne ma ọ bụ enyi ndị na-agwa okwu a bụ ndị gọvanọ Eastern Region ndị igwe ndị bishops ndị ụkọchukwu onye ọbụla bụ onye Igbo ị na-eje ụka ka na ị na-eme emereme ikwere na Naịjirịa ikwere na Biafra ọ na ewe onye ibibio ma ọ bụ isekiri kiri akpụrụ gị efik ị bụ onye ala ọma maọbụ onye ikwere anyị ncha igbo na n'agbanyeghị na o nwere ọtụtụ ihe butere ụfọdụ n'ime unu si na ha abụzighị ndị Igbo ife anyị na-arịọ anyị ghọta ife anyị bụ anyị na-ebudogwu ụzọ ghọta ife anyị bụ na ebe anyị si ọ bụ Igbo ka m na-asụ n'ihi na Igbo bụ asụsụ anyị emesịa anyị nche aka ga-anaghachikwe sụwa Igbo anyị imirikiti n'ime anyị si na ha na-eje ụka mana ha ihe ha na-akọ bụ ụka ụfọdụ ndị nke ọzọ si na ha na-eme omenala mana ha chere na omenala igbo bụ ife arụsị na iti mmanwụ ndị nke ọzọ si na enweghị ebe ha kwụ na ha ga-agba nkịtị ma were ọnụ ha ji eri ji eri ede wee sị na biafra anwụọlarị ọ bụ maka na ha aghọtaghị ihe bụ biafra ma ọ bụ ihe bụ igbo n'ịchịzi onwe anyị ụkwụ ka anyị gee ntị na ndụmọdụ nke aha bụ igbo bụ aha sitere na hibru ọ bụrụ na ị gụọ akwụkwọ a na-egosi ugbu a lee anya ka ịfụ e ya ebe a ka a kọwara ihe niile a ọfụma na ọ bụ hibru ka a na-akpọ site n'ịkpọ hibru ebo a ebo ibo wee kpọọ igbo biafra esi na ọnwụgo na onwe ihe dịka biafra bụkwa hibru ọ bụ nwoke a na-akpọ efraim ndị nna nna anyị fa bịara na wee kpọọ the bite of efraim na ncheta efraim onye ndu Northern Kingdom nke Israel. Ọ bụ B. Ifraim ka a kpọrọ Bight of Biafra. Ọ dịburi tupu enwe ihe a na-akpọ Naijiria. Ị anya na maapụ nke a bụ ochie Naijiria ị ga-afụ Bight of Biafra n'ihi na ha zikọtara na ikpere mmiri dị n'ọdịda wee kpọọ ebe ahụ ncheta onye ndu onye ndu ha bụ Ifraim wee kpọọ ya bite of Ephraim site na bite of Ephraim ma ọ bụ kpọbazie ya bite of Biafra ọ bite of Biafra anwa ka Ojukwu wereziara wee sị na nnwere onwe anyị nwawụzi freedom of Biafra ya bụ na Biafra tọrọ Naịjirịa ịbụrụ onye Igbo ịbụ onye Biafra ịbụrụ onye Biafra ịbụ onye Igbo ya bụ mmadụ ịsị na Biafra nwugo bụ onye a ikwu na ya onwe ya nwugo na nna nna nna ya ma ọ bụ ndị Israel ndị Hibru na-enweghị ihe dịka ife dị etu ha nke a bụ ịgọnarị Chineke na onwe ya na nsogbu anyị nwere n'obodo a bụ Naịjirịa gịnị butere ya dịka ndị Hibru ma ọ ndị Igbo ma ọ ndị Biafra mgbe na anya ihe otu onye eze anyị kwuru Chukwu bụrụ Izrel ọnụ anyị ụmụnne be anyị so o kwurie na anyị dara iwu ya e. na anyị dara iwu ya e. ọ gwara anyị emere nke a mee nke anyị eme wee vụọ anyị ọnụ na anyị eji anya anyị wee pụ ị hụrụ ya na ọ bụ iwe Chineke gịnị butere iwe Chineke a ụmụnne anyị ndị Hibru ndị na-achịgoro n'ala Izrel tata achọpụtago na ị ka nwanne anyị nwoke sikwe kwuo ya anyị wụ ụmụnne ndị a na ekwu mgbe ndị a nwa aghọtakwu ebe a na-eje mmalụ ebe wee na-achọ solution anyị aka aghọtara na ebe anyị ebe chukwu mere anyị nọ na ya mgbe anyị ghọtara ya anyị ṅomiwe ụmụnne anyị ndị Izrel ha chọpụtara wee yọwa Chineke ugbu a anyị ekwesịgo ịnaghachi azụ ụfọdụ n'ime anyị sị na ha na eji ụka na ha echegharị na anabata ozi ọma na ala ebe anyị bi n'ọwụwa anyanwụ naijiria mana mgbe ha mere nke a ha hapụrụ arụsị ha fela wee chee na ọ bụ ihe anya mana ụmụaka anyị taata kuliteziri wee baa febe arụsị ama ọ bụ na ịgụ akwụkwọ nsị ga na chideke kwuru na arụsị bụ ife abụrụ ọnụ na ebe ọbụla ọ dị bụ ebe a bụrụ ọnụ onye ọbụla na-efe ya na ya bụrụ ya ọnụ mmanwụ ụfọdụ n'ime unu na-eche na ọ bụ omenala igbo bịara bịa na omenala igbo na anya n'akwụkwọ a edere na mmanwụ batara n'ala igbo 1212 AD site na igala ụfọdụ ndị ndu ụka chefuru na ọrụ ha ilekọta ndị e nyere ha n'aka wee nọdụ n'ihi ụjọ wee hapụ ikwu ife ha kwesịrị ikwu maọbụ ịnekọta ndị ha kwesịrị ịnekọta anya e wee na-ebufe ma wee na-ejefe ụzọ ụfọdụ n'ime ha sịkwa na-akwalite ife ndị agha jọrọ njọ na omenala Igbo dịka isi ka a hapụgodo alụsị na ọ ga-abụ ihe anya ịkwado iti mmanwụ ọbụna dị n'ime ụlọ ụka ịchọ ịmata ihe bụ ntọala na mmanwụ na anya na akwụkwọ oge chineke kwadoro ịzọpụta ndị Izrel n'ihi mmehie ọ kpọlitere ofu nwoke a na-akpọ gidon wee si Gidiọn na ị ga-akụtusi alụsị tupu m were gị nye ndị nke m Izrel nzọpụta na onye ọbụla ga-eso gị wee nwee zọọ ma nụọ ọgụ nzọpụta ga-abụkwa onye ga-efichapụ onwe ya pụọ n'ihe abụmọnụ niile e wee ghọta mmadụ narị atọ ha na geto m jere wee nye ndị Israel nwere onwe n'ihi ya ị onye masop ma ịbụ onye ipob ma ịbụ onye Igbo ma ịbụ onye Biafra mana ị na-ekwu okwu nwere onwe ndị Igbo ma ọ bụ nwere onwe ndị Biafra ọ bụrụ na ị na-etinye aka n'alụsị maọbụ otu nzuzo na ihe yiri ya ma na-etinye aka n'ịkwafu ọbara mmadụ n'ụzọ ọbụla ma ọ bụ na-etinye aka na nwoke idina nwoke ma ọ bụ nwaanyị idina nwaanyị ma ọ bụ na-etinye aka n'ịnọ a na-egbu ma ọ bụ na-emegide mmadụ ibe gị onye ma na o nweghị ike ịzọ onwe ya ịgba nkịtị ị kwesịghị itinye aka n'ịzọ nnwere onwe Biafra ma ọ bụ onwe ndị Igbo n'ihi na ịbụ abụmọnụ bụrụ ihe mgbochi nye ọnọdụ a ya bụ ndị niile nọ na ipob masop bimos ihe ọbụla maọbụ n'ụzọ ọbụla esi agba mbọ nwere onwe biafra mana itinyere aka n'ụzọ ihe na-anọ ndị anyị gụpụtara si ebe a pụọ n'ihi na ịbụ ihe mgbochi maka na ọwa obodo alụlụ aka ha ji ebiri o nwere ife dị n'obodo ahụ almost desert ka o jebiri ebe a jee n'ebe a kịta one of the luxuries enwere n'ụwa anyị emenwu nke anyị ọ dịrị oge nke gidon ndị a họpụtara gere ntị Chineke wee nye ha nzọpụta n'oge nke anyị Ojukwu agbago mbọ mesie gafere ụwaziri ike gbara mbọ anyị fụrụ mbọ ya ugbu a unu na anyị na afọ nwanne anyị nwoke a na-akpọ ka anọ na ọ na akpọ mbọ nwere onwe ndị Igbo na ndị Biafra ya bụ ka anyị nye ya nkwado ka anyị gharazie anyị na-ekwu na-asị ekwuwe okwu dị mkpa ma ọ okwu dị mma ajụba kedu onye na-ekwu onye ka ọ bụ obodo ọbụla enweghị onye ndu enweghị ike ịga n'ihu anyị ejekwa ụgwọ n'agha anyị dara nụọ anya tara arọ ịtọ anyị kwetere n'onye isi mgbe a na-agba egbe nwere ife anyị emekwara onye ọbụla si gị na ọnya nwe isi anyị na ara ahụ isi ihe adị mmasị na be wee fụtara anyị kwesịrị inwe ọnụ na-ekwu maka na ọ bụrụ na ndị Izrel ma ọ bụ ndị Hibru ekwenyeghị ihe Mozis kwuru ihe Joshua kwuru n'ife Gideon kwuru fa agaghị enwe nzọpụta ọ bụrụ na anyị nwere ike ịsụnwu na na onye nwa onye isi anyị osoche n'ife ahụ niile ukwu n'ihi ya anyị ncha kwesịrị ikwe n'ife onye ndu na-ekwu n'agbanyeghị e, ma ọ bụ nwata ma ọ bụ okenye anyị nwere onye anyị kwetara bụbu isi na ọwa onye isi anyị iri ya na nsogbu anyị ụfọdụ n'ime anyị ji ụjọ na ya kwuo okwu egbuo ya ma ọ nara ya akụ na ụba ya ma ọ narị ya ọkwa ya wee hapụ ikwu okwu mgbe a na-egbu ụmụ Igbo kedu ka isi kpọzie onwe gị onye ndu ebe ị gbara nkịtị ndị kwesịrị idu a na-ebufe ma ọ na bufe ịgba nkịtị ka ị wee zọta ndụ gị ka ị wee nọgide n'ọkwa gị maka mperimpe ego a ga-enye gị nke na-amaghị ebe ọ ga-eduje gị ka anyị tụneke n'ọnọdụ a o kwesịrị ekwesị n'akụkụ nke ọzọ ụfọdụ n'ime anyị bụ ndị Biafra ma ọ bụ ndị Igbo si na ha kwenyere na wan Naijiria na ọ bụrụ ana na-ekewa Naijiria na anyị agara enwetazi onwe anyị nọọ mgbe anyị nọkọrọ ọnụ dịka ofu Naijiria ka anyị ga-eji wee nweta onwe anyị ife wee gabara anyị ọfụma ka m jukere gị ajụjụ mgbe Biafra nọrọ onwe ya ọtụtụ afọ fọ na-aga n'elu ka fọ na-ana azụ ajụjụ abụ ajụjụ ị ga-aza naijiria ị na-ekwu ị makwara na ewere ndị igbo na ndị biafra kechie ka ngwugwu fọnye ya n'akpa nye ya ndị ndị iro anyị Clifford Constitution of 1922 ọkwa ya ka a na-eme amend tata Naijiria ji achị gị emesie ndị amị degharizie ya nke ji achị gị ugbu a nke pụtara na ọchịchị niile dị n'ala Igbo ma ụwa na Biafra ma gọvanọ ma igwe unu anyị chụsie echichi ọbụla ihe eji iji gbuo ikpere n'ala ọchịchị naijiria enyeghị ikike tupu ị nwee ike ịchị ndị nke